Ọba ndị akinyemi nke obodo Iselu anapụla Rochas Okorocha ara n'ọnụ abalị iri nke ọnwa Ọgọst, afọ puku abụọ na iri abụọ na otu.